Mastercraft on the beat. Go. onye Igbo maka na abụ m onye Igbo ihe mmee oh, onye Igbo oyibo Igbo onye Igbo ndị Igbo na-edozi obodo ndị na-emepe obodo ndị Igbo na-ahazi ndị eme ọfụma ndị n'ime Igbo na diaspora ndị Igbo n'entertainment ndị Igbo na government anyị na-eme ife siri ike anyị kalaka anywhere you went I will dey there I waka I never see beautiful people oh Igbo amaka eh abụbụ ndị Igbo ịpụta onye Igbo onye Igbo ihe mme Igbo amaka onye Igbo maka na abụ m onye Igbo ihe mme Igbo amaka onye Igbo maka na abụ m onye Igbo ihe mme Igbo amaka echebe echebe echebe na Anambra na nke Emeka Ọfọ ọsị anyị ji dọfọ okwu ọbọla anyị anyị ji jewe elu nnewi na nke nọsi group of companies industrialist igbo jemọnụ echebe echebe echedulu kọfịa ataeze n'ugbo ọsị anyị jisi ike okwu ọbọla anyị anyị ji jewe elu enugwu ebe a mụrụ flevọ

Onyekwamaka Onyekwamaka Anywhere I enter they call me Onyeigbo Maka na abụ m Onyeigbo Ya